ifeanyị ịnakwa ifeanyị ebere gị emegbuola anyị gụnwa bụ ifeanyị a na-eke tata anyị amazikwa ka isi eje na ka isi ana ọhịa nụnwa a na-adị ekwube ọ bụ na ime eme oyi ma na onye gị na ya na-eme oyi ụfọdụ oge ụmụ nwaanyị na-adịba spirit ka anụ adị ka anụ adị ijezi eje kpodo nwa mmadụ n'ọrụ onwe ya si na iwu bụ na ọ ya gị ihe dị na ịnụ di n'ebe ụmụ nwaanyị nọ ha na-adị afụtazi ya azị n'ife ha ya emeriri ka ọ bụ inidiho ije kedo mmadụ na-arụsị ka onye ahụ bịabịa nụọ gị omume gị bụ ife ya na-ekwuru gị ọnụ gị ọ bụ na onye ahụ ene anya fụ na omume gị dị mma n'izuru oke na nwaanyị and then ihe niile ọ chọọ na nwaanyị bụ ihe niile ọ chọrọ na onye ọ ya anụ dịka nwunye ya na ịnwere ya den the person will go on and marry ụfọdụ oge ihe mee na aha anụ unu bụ mebi na-enwere ihe ịla akịrị and ihe aha ịla akịrị bụ ihe ahụ the guy na-achọ achọ na ebe onye ọ ya akpọ nwunye ya nọ unu afọ ọsụzi na onwe unu n'ebe nwoke nọ unu amanyezi onwe unu n'ebe nwoke nọ mere na ụmụ nwoke ebere gụnwa bụ ifeanyi. anyị na-emekwere gị ebere tata maka na anyị amụghọ ka isi na anya ya adịghị na ịba n'ime mmari ejin nwa ekedo gị ekedo na ya ihe ọ ga-afụ n'anya karịa ka o ehu m bifọ nwoke na-ekwu ya ma nwaanyị na-ekwu ha m ifeanyị okwu ịhụnanya ka m na-ekwu n'ebe m ọ ga-ekwuwe okwu ịnata isi ozugbo ekwuwe okwu ịnata isi n'ebe n'isi m n'isi m agwaghị oke okwu ịnata isi nọ ife ị na-ekwu okwu ịnata isi ka m na-ekwu ịhụhọ ma ịma nra nrahụ ụra ifeanyị ịhụhọ ma ịma nkwulu ifeanyị ihe ọbụla emewere ọbụla m apụta ọma vootu ifeanyị ekechie m anya ndị ụmụnne gị anya ndị enyi gị anya ndị ndị ọbụla nke na-ekwusa okwu gbasara mụ na gị si na ọ dị mma ka anyị si mara ka m na-eke ihe a ka m na-ekechi gị anya ebe ha nọ nwoke ama mgbasa anyị nwaanyị ama mgbasa anyị ihe ọ ga-afụ gị n'anya nwoke ama mgbasa m n'ala nwaanyị ama mgbasa ya ahụ m n'anya karịa ka o hụ m bifọ nwoke na-ekwu ya ma nwaanyị na-ekwu ịchọ ha m ifeanyị okwu ịhụnanya ka m na-ekwu n'ebe m ọ ga-ekwuwe okwu ịnata isi ozugbo ekwuwe okwu ịnata isi n'ebe n'isi m n'isi m agwaghị okwu ịnata isi nọ ife ị na-ekwu okwu ịnata isi ka m na-ekwu ịhụhọ ma ịma nrahụ ụra ifeanyị ịhụhọ ma ịma nkwulu ifeanyị ihe ọbụla emewere ọbụla m apụta ọma hope ifeanyị ekechie m anya ndị ụmụnne gị anya ndị enyi gị anya ndị ndị ọbụla nke na-ekwusa okwu okwu gbasara mụ na gị si na ọ dị mma ka anyị si mara ka m na-eke ihe a ka m na-ekechi gị anya ebe ha nọ